Njem ya ịma mma egwu malitere mgbe ọ dị obere ma dee abụ mbụ ya tupu ọ dị afọ iri.